ụmụnne m ndị Igbo ekelena m unu a sị a ga-agwa onye akpara akpa na akpara ya akpa ụmụnna ya lawa ya esoro ha laa ala Igbo na-agba aghara aghara e enwezighị oke ịnọ n'ala Igbo ihe nweziri iwu ugbu a ndị ụchụ ndị ọjọọ ndị arụrụ ala ala wụ mmụọ onye ọbụla wụ onye arụrụ ala ala ga-akụgbu ya ya onye na-emegide ala onye na-emegide mmụọ a na-akpọ ala ala Igbo siri ike onye mere ndị ọcha ji bụrụ arụ bụrụ Jesu Kristi na nne ya na nna ya efu nna ya onye oshi onye okwu achị si na ya nyere Moses ten commandment "Dat idiot ma ya ma Moses ya ma nwa ya ọkpara iberibe ya na-akpọ ntụnye ma enyi ya nwaanyị akwụna akwụna enyi ya nwaanyị soro na ya lagoro n'eluigwe efulefu anọ ahụ never worked on this planet earth